ala ewu nwanne m chai oluchukwu nyere anyị ihe ọ ga-ala ehihie gosi na ọma anyị wee laa onye ọbụla bilie ewu nwanne ọhaneze ndị igbo na-ege ntị anyị na-ekene unu ọ bụ onye nke gị onye nze ben ugochukwu ike okwu o wee bụrụ ka o si wee dị n'oge ọma kpakpando anyị nọ n'ala igbo ọ bụrụ na enugwu anyị si nke onye na-eme dị mma ya gaziere ya igbo bụ igbo bịanụ ka fụ ihe anyị wetara unu n'ụbọchị taa o wee taata anyị nọ n'enugwu ọ bụrụ bee nnukwu mmọnwụ ndị anyị ji eme ọnụ n'ala Igbo ị ga-asị onye bụ ife a na-ekwu onye a bụ onye onye ọbụla bụ onye naijiria ji eme ọnụ ndị na-eme anyị obi ụtọ mgbe ezi dị n'ukwu ụkwa ụfọdụ na-ajụ anyị ma onye ọnwụwa na ojebe obodo afụdobe ka ọ ka nọ ya anyị wee bịa ka anyị gosi unu na ọ ka nọ ya onye ka m na-ekwu maka ya ma egosi gị onye ọ bụ gara ozi ndị a ndị be anyị anyị echietana e bụrụ ya dịka m si kwuo aka m onye nke gị onye nze ben ike okwu okwuru ọra na ala Igbo n'ụlọ ụlọ ọrụ Kpakpando telivishọn nke na-aga ụwa niile ee ndị be anyị ndị Igbo ndị nọ n'obodo dị iche iche ndị nọ n'ụwa niile ndị na-ekiri anyị ugbu anyị na-ekene unu wee si unu bịanụ nso ka unu fụ ndị anyị ji biri na Naịjirịa na Naịjirịa na-eme ọnụ na Naịjirịa na-eme nke eme nke a bụkwa na ndị Igbo o wee bụrụ onye ka m na-ekwu maka ya dịka m si gwu unu anyị nọ n'Enugwu na nke chief zebrodaya okorigwe nwe ogbuele ya 430 ochie dike ochie tete mgbe kirie na-enye nwa amadi ka o jiziere aka ya kọwagara unu onye ọ bụ eh? ekenekwa m ee eh, nna anyị ukwu ọwara na ndị igbo onye bụ na ihe eji mara gị eh, ben ike okwu ma <laughs> ike adịghị n'okwu <laughs> ịgwachala m onye mbụ afa mbụ bụ Chief Chika ọkpala MON ya mgbe ọ na ụfọdụ nwa nke na ọya bụ tiche ya ngwa afa tinyere m ka nwoke si na-eso ibe lachaba ọkụ n'ọba ụlọ ịkwụba m mepụtaziri n'ụzọ kwụba m n'elu eruo m enu. ee nya mon ka etiri m akara ejiri mara m ọkwara mụnwa bụkwa chief israel pawine powerless chief the honorable zebrudaya okorigwe nwogbo alias 430 mon without ey ana m asị eh, benji na onye otu ọrụ ya nọn eh, ya dịrị unu mma unu mere ọfụma ana ndị Igbo nwere ka ha si asị mmadụ n'ọbe ha mhm. ee eh, apụtara mfụ na ụlọ bụ ndị onyonyo ya ụdị ihe na-alụkwarị ka ụlọ na-alụ otena mụ na onyonyo wee na-asị na nwere ọjị akpa n'isi ka ije na mmụọ eh, ya fụ na nke abụ nsi na nke ezigbo enyi nwoke Ikenga Nnewi ya bụ ikedife dr ikedife na nnewi chidozie ikedife ndị ọhaneze ndị igbo ejere m ebe ahụ nyaa o wee buru aka agadaga ọjị a wee nye m si m ọjịla unu na ọya ekwu ebe osi nya ka na ha ekwu ebe osi ee gwazie ya ewere mara ihe unu ji bịa na a na-ejebe onye igbo etu akwa etu ahụ na ọ bụ ịbịaruo onye ọ nabata gị nye gị ọjị si gị nnọọ ịkpọghezie ọnụ na wee kwuo ihe mkpa gị chineke nna bi n'igwe ogere na-akpụ n'ala ee ekwekwara gị ugwu ka esi akpagharị ndị ọzọ maka na nke a ka nkụ ee mhm. chineke nna bi n'igwe ogere na-akpụ n'ala eze oghe oghe anya ọ dị nso elu aka onweghị ihe ndị Igbo na-eme na-akpọkọ uhu maka ndị Igbo kwenyere na gị bụ Chukwunna na ọbụzi ka esi efe gị ka ọ ji agba elu ọ dịka ga-asị na ụfọdụ amacha ha na ndị ọcha bịa kụziere anyị ụdị a kụzikwara anyị ndị ụka bịa nke ha ndị ọgọ mụọ na-agọ ịtụ onye si na mụta maka ndị Israel na-efekwa ha nke etu ya si ekpe etu ya ka ọ dị ndị China sọ gị ka a na-ekpere ndị rọshia na-ekpere gị na-akpọghị ya na-akpọghị ndị india na-ekpere gị na-akpọghị ya na-akpọrọ gị ee ndị brazil na-ekpe edu ka ọ afrịka niile ma ndị saụt afrịka agwaghị afọ a na atụghị ebe a ma na ịmacha n'oge ka a na-enye otuto na ihe niile dị ya bụ kwakaratin mgbe ha niile bụ otuto ka a na-enye gị chineke nna anyị ada abara gị mba nke anyị na adọghị aka na ntị na ebe anyị na egwu bụ amara anyị na-emere anyị kwa ụbọchị biko ya gabakwa n'ihu ife a ụmụazị a ji wee bịa ebe a tata enweta ya ọganiru asụsụ na nkwado omenala igbo anyị na-ekwu maka ya kemgbe chineke nna ọkwụrụna ọkwụrụna gọzizie ya ya kwụrụ ọfụma kedu nke bụ ụmụaka jechaa akwụkwọ data ị na-asịzi ha nna bịa were oche kee ka onye nkụzi si asị daddy mm, eh, eh, eh, i don't know what you are speaking about ọsị o oh. nne ya sị o oh, junior come back have you come back uh, did you take that your, your, your snack did you n'obodo igbo n'ala igbo ka ihe a na-eme alụzi ebe ndị ọcha ya ekwuo gịnị ibere asụcha ndị asụ sụpịrị sụpịrị sụpịrị eji asụkarị ndị ọcha gwe sụpịrị sụpịrị eji asụkarịrị ha ihe nji ekwu ihe bụ na ọ na-abụkwa nwa nwa adịghị ihe ihe na-ada akpacha anyị ọ dịka ya si na ya ma ha ma chineke na-egosi anyị ụzọ iruo ụka nwa gị mụọ akwụkwọ n'obodo rọshia a na nwa gị ga-ebu ụzọ mụọ asụsụ ndị na ka ọ ga-eji wee gụọ akwụkwọ iruo n'obodo ndị ọzọ gasị ma romania ma ọsia na ọsị ya ma asịrị ji ebugodo ụzọ mụta asụsụ be ha tupu egụba akwụkwọ ịbịara ego mmadụ ole na-abịa na mahadum nsụka ndị be anyị godu ma ndị yoruba ma ndị hausa ka ọ na-abụ nke bịa ọmụda igbo wee gụba etu ya ka ọ dị na uli uni uli esut unilag amadu bello ọ iluo onye ọ bụrụ na ị bụghị onye hausa ịmụ asụsụ hausa for ya ịmụta ya igwe jebezi gụba akwụkwọ maka anyị ejewe ma yoruba ma hausa ma igbo na-akụzi nọ onye ziri ezi ka ọ bụ ihe ọjọọ ndị a sị na ha bụ ndị house of assembly bụrụ ndị senate ụnụ fụ ihe dị mma kwuo ụnụ na ọ dị mma na ha bịa na-achọsọ etu anyị esi kerie ego kedu ihe bụ na nwa gị jee obodo oyibo ka o jee gụọ akwụkwọ asị okwu okwube ha amụtazie abịa gụba akwụkwọ anatazie na nke gị egbugbuchi ọnụ ihe ga-ekwu okwu asụsụ igbo aja eri mperi n'ụwa bụ na onye ọbụla bịara n'ala igbo ịmụta e, e, ihe ga asụ igbo ee ọbịa ọsọ ya bụrụ onye gambia ọsọ ya bụrụ onye south africa ọsọ ya bụrụ onye russia ọsọ ya bụrụ onye britain ọsọ ya bụrụ onye ọsịa ọbịa e ịmụọ igbo ịmụọ hausa ịmụọ yoruba ịmụta ya igwere gaba n'ihunu ya bụ na asụsụ ahịa ya ada n'iyi na onwe njedebe ma ha bịa etu o si dị abịazie junior si ha ịdọ nkụrụ ịma na ya fuo n'ofufu ka anyị na-efu <clears throat> chineke nna ọkwa ọjị ka anyị ji n'aka ahịhịọ ka anyị na-ayọgo jee bata anyị n'obi merụọ anyị obi anyị adị aba mba na ọka ọ dịla anyị mma ka ebe ọkụ egụnyela anyị n'aka ghara ile anyị biko were n'afọ mma goziela anyị ọjị anyị taa ka tata ndụ onye wetara ọjị dozie ike ewu ike ga nnewi anyị na-ekele gị ọjị maka o buru ibu ọ hakpara gị ha um, chineke nyekwa ya ogologo ndụ n'ekwu anyị niile na-ebe ogologo ndụ ihe ejide ndụ ebe a obi a nụbatara bụ obi zodiac brain streams limited ife anyị na-alụkwa bụ ọrụ onyonyo mgbasa akụkọ maka nkwado na asụsụ igbo etu a ka ọ dị unu na-alụ na ya na-alụ na kpakpando telivishọn n'ebe a na-esi ya bịa na-esi ya jele eje etu a ka ọ dịkwa ha nye anyị ume nye anyị ihe anyị ga-eji wee kwudo kọmpanị a ka o wee kwudosi ike n'afa jizọs kraịst onye nwe anyị amen ịmakwa eweziga anyị n'anya mere ihe na ha ka adị nara ha ụkọchukwu chifu chifuga <laughs> eh? <laughs> ekene m ọ gbara ịnọ ah, anyị ya anọ gbuchie ọnụnụ agwaghị ngo ọhịa <laughs> ọwụ Eh? o orie afo nkwo eke orie afọ nkwọ mm-hmm. na ịgbazie nke gị ọbọzie ee ndị onyonyo ha na igwe na-eme ha na atọ ọjị n'ọdị egwu dị egwu mm-hmm. nke um, ndị igbo ọ na ana igbo ka anyị nọ omenala igbo ka anyị na-eme ọjị anyị wapụrụ kịta gosi na ụzọ egarigwe hmm? zebi nwanna ee ndị igbo si m jụọ gị ajụjụ kotego ha jụwara anyị na e, onyonyo n'ekwentị ọ gị nwa mm. e, papa ha na ndị ọzọ onu nwa bidoro ihe ejije na ihe mm, ime mmadụ obi ụtọ na onyonyo mm. ndị igbo wee chọọ ịma ee eh, masquerade anụ na-eme kedu n'afọ unu bidodoro ya kedu mmanwụ mmanwụ anụ na-eti mhm. mm, kemgbe 1970 kemgbe 1970 mm, ọ ka dị gịnị mere mm. unu ejizighị eme ya nwanne m akọwakọtara m ọ dị ka a ga-asị na ndị Igbo ahụ aghọta ihe na-ekwu enwe abịa ha ntị ike onye gị na-akpachakwara nkata echikwa chikwa otu ihe ahụ a bịara ndị na-akwado anyị ndị bankị bịazie bankị ha rie mperi o nwere mgbe ọba ego ọba ego ndị ụlọ ọba ego o nwere mgbe nsogbu enwere e ccb ụlọ mara ka ccb si jezi emechie ha abịa nwee utb ndị YouTube nọkatakwa nwekwa nsogbu abịakwa nwekwa ndị eh, oh, oh, kezi ndị a na-emebe anaghị eme ma igwe a na-ajụ ihe oyi ma nke a na-efe efe new climb afọ abụ ndị new climb hmm? Hmm. anọkata e, dịka eh, akụ na ụba naijiria si ga mgbe ha o nyere ha nsogbu adazie ha mmiri kemgbe mgbe ahazi wee ruo taa anyị na-ayọzi elu na-ayọ ha na si ibe anyị ha ụnụ bịara nyere anyị aka ka anyị pụtakwana anyị nọkwa ya ọ dị ka gazi na ihe anyị na-ekwu ebe ha ntị na ọ n'elu okwute anyị ka na-ayọkwasị ha na anyị nọkwa ya na ọgụgụ isi chukwu nyere anyị inwe iwepụta ka dị anyị na ọ be chukwu ka da anyị na-ayọkwa n'aka ụnụ ụnụ bịa kịta abịa jụ ajụjụ asị ịgwawakwa ndị igbo na chief is royal and powerless chief honorable zebrudaya okoro igwe nwe ugbala as wọtat dị ndụ na ihe o jikwara mmeri aṅụrị ha ka dị mrs movleria redia nwogbo alias g4 of french language stockage n'ọnụ ya ọ na-ama nọ ya na-apị n'ụzọ fụ a ana m ya atụ anya na ọ ya bịa taa ehm, Clarence mgbe o ji kwe nọ n'ọnụ nwere nwa ọfani n'anya anya ma ha ụzọ na nọ nọ n'ọnụ nwere nwa sokwe sokwe n'ọkpa mana ọ ji ekwu n'okwu ramotu ọ na-anụ ya onwe ihe mere elu chasis njirika ọ bụ ofu mkpaka akpa aza tilapia zaki ọnọ ya ndị ngwaọrụ ndị mụ na ha onye anọghọzi chukwu na mkpụrụ obi na ndokwa bụ gringori akabog akpịnọ mmadụ na-abụọ ejewalgo na jegede shọkọtọ yọkọtọ ọ ha bụ ndị anọghị mana enegharịkwa anya aja afụkwata nne ya bụ emekwa nke ha Afukwa n'ụzọ nke ha hmm? onweghịzi onye ọzọ anyị ezuo na mgba mkpụrụ ole ka anyị dị were akpa ya bụ ile were eme ya bụ ile anyị ezugo nsogbu adịghị ọma so na anyị nọ eh, akpakwa anyị aka n'igwe tata na anyị ga-ewepụta ihe na-atọ amụ agbakwa ya aka a ga-eji okwu ebe a si ije wedata ibe na-ekwu ya na nsogbu adịrọ anyị nọ chim chim ee ọ dị mma ndị igbo unu afụgo ya maka na ndị oyibo si from the horse's mouth ya ndị iti mana nke anyị nkịta ahụ n'onu dike na onwe ya ka unu si nụ ya na ndị a niile ochie dike niile a ya na ha gbara ya bụ ee tomtom mgbe ahụ na ha anọgbado bere sọ mmadụ ịtọ ndị a gbara afọ ha na aha ụmụda anọ ka chineke nara mkpụrụ obi ha na ndụkwa n'aha jizọs amen ajụjụ nke aha ndị igbo unu anụgwe ndị na-ajụ ajụjụ a unu anụgwu ya hoo ha nke a ozi onwezi onye ya enye si na ya anụhụ nke a na-eru ụwa niile kpakpando ruru ụwa niile eh, onye ọwụ na-anụgwu ya ya bụ unu enyezikwana na zebi nsogbu ịjụgharị ya na ozi a eziri anwụrụ ọkụ orugwo igwe aka hmm. onye jọọ ga anyị na na onyonyo ike ọ bịara enwe ike ịbụ nwa anyị ọdịga dị alọ o wetara anyị ihe ngwa ahịa iji gbasasị ụwa ụdị ihe ọ na-ele na ebe ọ nọ o wetara anyị ya anyị tụkọba ịtọ dị nọ n'ise ise ozu ego anyị ga-eji wee pụta n'ikuku anyị hazi ofu onye bụ ya bụ kọrọzie enwere ike ịdị mmadụ ịtọ mụ ịnọ ma ise gwakọ aka wee buru anyị anyị ha onye ndị igbo anyị egbunwu anyị ruo na naira yoruba ịfụ ọ na-emezikwacha na ha village headmaster ogwere ka ga agbazi ya ha oniwu ụra mana ine anyị fụ na village headmaster ka na-eme <laughs> ịghọta ma ndị be anyị rụzi a na-ekwesị ọsọ mbọsị ji ewepụta ee n'ihe atọka o mm-hmm. ewumekwe na egaba o chukwu dobudo mm-hmm. ndị ka anyị esi mmiri ọ na-aga na atọ ụmụ mmadụ ka a na-agba ya na njin Hmm? a ga-edekwa a ga ndị ji emebe ya ndị ji eme ya bụ agịrịga hmm? anyị erikwa nri na ụmụ ya ndị ọzọ si elu igwe eji e arụ e anyị atụkwa ya mgbe na ga edozikwa ee ndị igbo ndị ọma na-ege ntị ee eh, ọ ka mma etu a ka unu si n'onu ochie dike na-anụ maka na ụlọ ọrụ kpakpando pụtara anyị wee na-akpọ ndị igbo ka ha bịakọnata ọnụ onye fụ anyị ọsị hai ndị mere ife nka chukwu gọzie unu ewu unu agbanika ewu chineke dobe unu chineke dobe unu anyị ga-akwado kpakpando ha ncha okwu ọnụ hmm? ihe a chọrọ bụ ọ bụrụ ifu onye oyi na-atụ esi ya jisi ike oyi atụzina gị ife onye agụ na-agụ esi ya jisi ike kara obi agụ na ya bụ biko ife zebi na-ekwu bụ na ha dị njikere ime ihe ọbụla ee ọgwụgwọ afọ a ọba ego dị iche iche ndị na-enyebu ha nkwado na ọba ego ndị a dara mmiri ya mere na afụzighị ndụ nkwado na ọwụ na-atụkwa ha mmanụ na njin fa ebidokwa ike dịka agụ Eh? mana o nwere ofu ihe m chọrọ ịjụ kịta anyị nwere nsogbu asụsụ Igbo eh. ịma na nke unu ahụ na-asị ya n'onu ndụ mbeke mm. unu ya emekwu ya maka na nkwado anyị anyị ya enye nsogbu wee nye aka gbasaba ozi bụ eh. unu ya emekwu ya n'asụsụ onu be anyị nke mgbe eke na mgbe ori na mgbe afọ ga-eso na anụ onye ha ji a nwere ike iji Igbo mee nwee ike oyibo mee ihe nwee ike ji Hausa mee ihe nwee ike ji Yoruba mee ihe nọ ihe a ga-eme n'ọnụ igbo meta ọfụma ọzọkwa mm. gị nwa onwe gị mm. ịbụ onye ebe okwe kwuo na m onye ebe mbụ si na mbụ nwaafọ nnaobi nnaobi dị na Idemli south local government area anambra steeti onye ebe mbụ mm. ọ dị mma ndị igbo unu afụgo na ezi nwa afọ igbo ka ọ bụ na adị atụpe ya atụpe anyị ga-aga n'iru ị na-enye unu ozi ndị a mana unu ga ya nke anyị na-abịa ndị igbo ndị ọma na-ege ntị anyị anọchiekwana ọzọ anyị ka nọkwa n'oge ọma kpakpando nke na-abịa n'ụlọ ọrụ kpakpando site n'ala igbo kpọmkwem ọ ka bụkwa onye nke gị onye nze ben ugochukwu ikeokwu o wee bụrụ mụ na chibzebudaya okorigwe nwe ogbole s 430 ee ọ mụ na ya nọ ya bụ Chike ọkpara na onwe ya eh? ọ na ya nọ ee eh, unu nụrụ ka anyị si jee na-agba nke mbụ ugbu anyị nọ na-agba nke abụọ o wee bụrụ na obi ya kpọmkwem n'Enugu ka anyị nọ anyị batara wee fụ na anya nwa amadi na ọ dị ime wee jebe n'oke maka na n'obi ebe anyị n'anya ọ na obi bụ ife anyị nọ anyị nọ na ngidi ee eh, na ngidi dị n'obi ya ka anyị tukwu n'egiri anyị fụ na ebe niile na-acha bara bara bara gosi na ihe kwuru ka a na-eme eze bi anyị batara fụ na mm, ọ na-anụghị ọkụ n'obi gbasara asụsụ na Igbo kpatara na mgbe ị na-aga ọjị mm. ibu ụzọ ka o si emetụ n'obi ị na-agwazi Chineke ya bụ ebe nwatakịrị na-arụ aka n'ebe akwa na-arụ aka nne ya nọghị ya nna ya nọ ya onwero ife ka na mmadụ kwurụrụ asụsụ ya kwube ọ na-abụ onye jụọ gị ebe isi ịgwa ya ebe isi onye na-asụkwado ụdị asụsụ a agafe asị na onye banyere ya ọ nwanne m na nwanne gị si na nwanne gị na etu ndị be anyị si asụ ịfụ nwanne gị na mba ị ya obodo na-enweghị asụsụ obodo furu efu obodo na-enweghịkwanụ e, e, e, omenala bụ obodo furu efu a ga-enweli omenala mana ihe na-ewutezi akịta bụ na ndị ụka bịara werezie chụrụ omenala chụfuo si na omenala bụ ịgọ mmụọ ndị ọgọ mmụọ gawa ka ghọrọ ya werezie ọ dịzie ka nke ya ndị ngọ mmụọ ahụ ha nwe omenala ndị ụka nwe omenala ndị ngọ mmụọ nwe omenala omenala bụ ihe dịịrị ndị bi n'obodo ihe ekwuru ha ga na-emere ha na etu ndị obodo si biri etu ha si eme ihe etu ha si anụ nwaanyị omendị ozi etu ha si anụ nwaanyị etu ha si aba nwa afa ihe niile gbasara mmemme ha niile mm-hmm. etu ha si eme ma eji agha ma ichi ya azụ enwere omenala ya onweso ọ bụrụ na ha ya ndị ngụ mmụọ ewekọrọ ha nsogbu adị anyị ekoro ndị ụka ekorozie n'elu anụwa ma ọgụ ndị be anyị anyị na-afụ ka o si aga ọ bụ eziokwu na nkọwa bụ nghọta hmm? zebie nwere ajụjụ ọzọ m na tupu m gaa n'iru ihe m chọrọ ikwu ee nwoke na nwaanyị nne ha na nna ha zụchara na igbo ha amụta nwa hapụ ị na-asụrụ ha asụ igbo na-asụrụ ha oyibo ha o mere njọ e, o nwere amamihe na ha ha mụtara nwa nne ha na nna ha kụziere ha igbo eh. etu anyị nọkịta nne na nna gị kụzigidere gị igbo mm. gị tonite mm. wee nụọ nwaanyị mụta nwa mụtazie nwa mm. bidozie kụzibere nwa gị asụsụ ndị england ma ọ bụ asụsụ ndị obodo ọzọ imere ihe dị mma onye na-emetu a na-akpachapụ na-akpachapụ e, e, e, omenala be ha na asụsụ be ha nye ka ndị na-egwu na-agọ na mfọ na-azụnye efuna afọ m efuna bụ afọ a na-agụ agọ bụrụ ọfụ a na-agụ agụ ike mefuna afa mefuna ọ bụrụ na nne gị na nna gị azụọ gị n'onube ha kụziere gị ka obodo ha kụziere gị omenala ụnụ ihe ọ ga-abụ ime ọ bụrụ na imejọrọ mmadụ ihe ọ ga-abụ ime ọ bụrụ na imetara mmadụ mma isorokwa etu ahụ na-aga ajụọ gị si na nna gị gwara gị n'ime mmadụ ihe dị etu a na ọ ga-adị ya mma ime ihe dị etu a na ọ ga-adị ya njọ nya onye mee m nke dị etu a na ọ ya dị mma onye mee nke dị etu a na ọ ga-adị mma ime na mmadụ ibe gị ihe ị ga-achọ ka onye ọzọ mee gị ọ dịghị njọ ịghọtago ya bụ na onye na hapụrụ ịsụrụ ụmụ ya asụsụ be ha emetaghị ya onye ahụ emetaghị ya a na-ekwu ọ na-enwere ike ịmụta asụsụ ndị ọzọ na ibuo too jebe ebe ị na-eje jebe ma obodo obodo oyibo ma ọsọ ya ya mana ọ ga-ahịa ahụ gị nwee mụta asụsụ bụ ụnụ na ito wee jebe ebe ị na-eje ọ na nwata ka gị na nne gị ga na-eji ya na-asụrịta ya kpatara ndị ọba anyị na ha ndị yoruba na ndị hausa nwa ha jechakwa akwụkwọ kindergarten data Musa, tau. Eh, zo. Oche foda solia Musa come. Ìgbàta ìwé nìkú. Ètò àkọ́dé oyin Yorùbá. Ah ah ah ah ah jẹ́gẹ́dẹ́ wá yàbíà kúrò nàkọ́tà. Mọ̀nà oyin Ìgbò yà sí oh Junior welcome come. Kí kí kí kí nọ̀kọ̀ bẹ́ẹ̀ so sisi ètò àná àsọ̀rọ̀ yà wọ́n takiri. nwatakịrị enweghị mgbe ọ ga-eji wee sụwa asụsụ bụ ụnụ sudote ya da enwere ihe m chọrọ ịjụ ihe a na-eme ndị Igbo gịnị ka anyị asị na ọ butere ya maka na ọ na-abụ mgbakọta ihe a ekweghị m mgbakọta kedu ka esi du mmadụ ịtọ na Naịjirịa ndị nke ọzọ ma onwefa ndị nke ọzọ ma onwefa ndị Igbo abịa na-egosi na ọfa aka asụ oyibo gịnị ka ị chere na ọya kpatara ya ihe kpatara ya bụ n'ọrụ ndị ọ bụ anyị na ha gboo ya ndị bụ nna nna ya gboo na-achọ igosi na ha jere akwụkwọ gụta akwụkwọ abịa ha gụta ha agbagha ha akwụkwọ maka onwe ka ịsụba asụsụ onye ọzọ sụkarị onye nwe asụsụ mmadụ anyị anọkọta sụbarị oji riva kịta sụkarị sụ oji riva ee eh, ma ọ bụ ọlọ onye ọnịcha bịa ọsụra gị ọlọ ana m ekwukwụda n'igbo kwa hmm. ọbịa ịsụrụ gị ọlọ wee sụkarịa gị ọlọ o nweghị ike ma eji ọnịcha sụkarị onye ọnịcha ọnịcha a ga-ama na ị bịara abịa ya ibe na-ekwu bụ na ndị nna nna anyị ha anyị si n'aka ha too bịa na-egosiwaga na ha ejere akwụkwọ jee na obodo dị etu a jee obodo dị etu a asụkata oyibo asụrụ igbo ọ bụrụ ngili igbo igbo wee na-enye anyị nsogbu etu a ga ezi wee kpochapụ ya agwụna nwa gị si n'ụlọ akwụkwọ na-abata ịsụwara igbo emeghe ha anaghị etibeghị sọrị emeghe ha n'ụzọ be gị ebido sụrụ igbo nna nnọọ ka eke isi je amakwa na agụ agụ nke tata kedu gị na onye nkụzi unu kparịkwara ọfụma nke a ihu gị dị etu apịara gị osisi ọ ya bụ na imeta ihe asị gị mee ịghọtago ee nwatakịrị ewere ya na-abata na-amụmanụ etu a ga-esi eme ya mana ọ bụrụ na obodo na-ala abụta na junior ah welcome how do you do come back come to the go to the palace oh your mom kept food for you kept food for you ọ bụ ka ndị oche anya esisu ya na ọ bụrụ ha nwe ya asụ ya ọ bụrụ e nwere etu anya esisu ya ọ dịkwa ije ya si hapụ ya ebe anyị na-eje ụfọdụ lụa sị ya arụ na asụsụ igbo enweghịzi ihe ọbara ka ihe bụ na asụsụ igbo enweghịzi ihe ọbara ọ ma ama gị na ọgụ nwa mmeri onye nwere ọkpọ ya ọ bụ eme mkpọkọrọ ọ bụrụ ọkpọkọrọ i were ọbara mee na gị ihe ọbara abụrụ gị ihe na ihe eji aṅụ mmiri ma ihe eji eri nri ma ihe eji aṅụ mmiri ụkwa <laughs> ụkwa ahụ nọ ee e, biko ezebi anyị ekene gị ee nke a gosi na ịbụ nwa afọ igbo amụchara amụcha mm. ee ịma na onye na-ere na-ebughị n'onyonyo e, ihe dịka n'afọ 1970 ma ọ n'afọ 1980 abịa necha nnukwu afọ gị na isi awọ gị oge ahụ amakwa m agụ e, e na achọzi nwoke ọnụ lekwenụ na anụ mefukwa efu unu mara ihe unu ga-eme ka unu mee ịma na adịghị afọcha ya mgbe ahụ chee na ịkarịchego mana ọdịkwa ka e, Ọ akpọ. Hmm? abụghị ya ee kịta ihe meenụ bụ na anyị erugwo na be gị na n'obi gị hmm. ụlọ ọrụ kpakpando bụ na ọrụ izizi na-agbasa asụsụ na omenala igbo n'ụwa niile wee hụrụ ntutu ya jee na be mmụọ dọta agụ afụ ọnụ wee bata wee na-agwa ndị igbo okwu na igbo bido n'ụtụtụ ruo n'ụtụtụ hmm? kedu ife ị na-ekwu maka ụlọ a ụlọ ọrụ ana m enye ha nnukwu ekele ka ha si wee na-eme ihe m ga maka onye m na-eme ihe ị na-eme bụ enyi gị ha na-eme ihe m na-eme ọnụ ọrụ onye batara na ya bụ Zodiac Brains Films Limited bụ otu ihe a ka anyị kwụrụ ya anyị na-aghachi ịbara nke anyị ga-abụ NTA Star Times nye anyị kwudoro ihe ụnụ kwudoro wee na-eme nke anyị maka ịgbasa ozi a ọsọ ofu ebe ka a ga-esi bido ya ndị ọzọkwa ọ na-anụ ọkụ n'obi a na masị ha bịa ha bịala na zodiac brands ma ha bịa na kpakpando ka anyị nwee njikọ ọnụ wee chụwa enimia wee chụwa e, ndị iro chụfuo ha elu ala chụfuo ha elu ala sụwakwa igbo anyị natakwa ha igbo anyị natakwa ha omenala anyị omenala ndị igbo atọkakwa ọnụ nọ mgbe e wetawara ya na onyonyo etu na-asị anyị na-emenwu ihe dị etu a ọtọka ọmaka ya ibe nna ya ibe na-ekwu bụ na ụlọ anwaka jidenu ka unu ji ọ dịghị ofele inye eh, na mmụọ gụta ọkụ wee pụta ọka na-enwurịrị ihe emeghe ọ dịghị ofele na m ekene ụlọ ndị babandụ so unu jidekwa unu ka unu ji anyị na ha ekuni maka onye nweta nke dị mma mmadụ mmiri e ya hmm? anyị na ha ekuni nke anyị ọ ga-ete aka anyị abata anyị akwadochiana nọọ ịkpọkọzi ndị mmadụ si ya na anyị ebidokwo ọkwụ ya anyị akwadochago onye etezi aka anyị awụcha na Star Times NTA Star Times ndị Igbo na-ege ntị unu afụgwu ya ee maka na ọ gajizi ofu e, e, e, eso eso otu wee gbaa anyanwụ nnụnụ na-abụ ee ịfụrụ na kpakpando akpọghị ego ụzọ ndị mmadụ ịmata ife ekwesịrị ime kịta ebe ị na-akọwara anyị na ya nwere onwe ya anakpu rahụ na ya nwere onwe ya na ndị otu ya ejekwuone wee ṅụ mmiri na ịsụ sụfere sụfere sụfere ahụ aba agaghị uru na sụfere sụfere sụfere sụfere sụfere sụfere sụfere asụrụ bụ maka ndụ mba ọzọ hmm? ihe eji e agba nkata nụ nya ka o ji wee nata kịta ọ natagoro ezumike nka o jeghị eje nakpa ozugbo ike ya wee bidokwa gbabakwa mbọ ịfụkwazi na ya bidoziri n'asụsụ igbo bidozie ịgbasa ozi a ejiri mara maka na akara aka ya ka ọ bụ e ịkpa ndụ mmadụ ọchị maka na ihe ndụ ndụ na-enene ihe onyonyo mgbe ezi dị n'ụkwụ ụkwa ọ bụghị mmadụ ya akọrọ gị onye ọ bụ ehe na ihe chi ya nyere ya na ndị otu ya kịtazi ọ bịaziri ime ya n'asụsụ igbo wee na-ehiwe ụlọ a ga-eji na-eme ya n'asụsụ igbo etu ya kpakpando si aga fanwa na-aga nkwa anyị na ekweghị bụ ụlọ ọrụ kpakpando bụ maka ndị igbo niile hmm? onye ọbụla na-eme ife n'asụsụ na omenala igbo ọ maka ụlọ ọrụ kpakpando etu a zodiac si zodiac si eh. apụta kịta eh. eh? na-apụtazi ya n'ụdị kwesịrị ya nụ ee na ijere bụ igbo igbo na-eti ijere ọ hmm? igbo na-eti ijere ee hmm. ịfụgwu ya na kịta ka unu bịara iti ijere n'onu igbo hmm. unu pụta ụlọọrụ kpakpando ụlọọrụ unu na ụlọọrụ ndị ọzọ ka ya ekunite maka na ekpere anyị bụ ka etu a ụlọọrụ ndị na-asụ oyibo ka ndị nke igbo do ụbara karịa nke ndị oyibo a ka anyị marakịrị ihe ya eme ọ gịnị ka a sị na a na-eme ee ọkwa na igbo bụ isi mana ana m ha asị gị na mgbe eteghị aka kịta ọrụ na-asụ igbo ga-abụzi aja hmm? ahụ mana a ga-eme nwunye ya onye ọbụla nwere echiche na-enwe chọrọ ịbịa bata n'ụdị ọrụ a ọ na-ahịakwa ahụ mbido mana emechaa eji elu n'isi ya nya ụgbọ na mba hmm? zụ atọ ọkpa na ọ ga-adịrị gị mma dịkwuola anyị mma ihe ọzọ anyị chọrọ ịjụ gị bụ kedu etu isi wee banye nwuo n'ọnọdụ ịnọ ugbu a ya bụ kedu ihe butere gị iji wee banye beri mgbe mbụ mgbe mbụ na ịbanye n'ihe ime ihe onyonyo nwanne m ịma na ihe aṅụrịga dị onye ọ dị n'ahụ ahụ ezu ya ahụ ekpuchi afọ ime aka ahụ ekpuchi aka ịfụrụ anya ka ọ dị na mmadụ onye gị na-ebi ma ọ nna gị ma ọ bụ nne gị ma ọ bụ onye nkụzi gị fụ ya ah, o oh, ọ bụrụ ya na na-ahụ gị ọ na-agwaghịsị gị na ebe ị ga-eje ọ na-akpụdobe gị na-akpụdobe gị nso na-agwa gị na ebe ị ga-eje na ebe ị ga-eje etu a ka ọ dị mgbe m si n'ụlọ akwụkwọ pụta mgbe m nọ n'obere ụlọ akwụkwọ a na-akpọ sekọndịrị ndị niile mụ na ha gụrụ mgbe aha na-ekwuriri na-ama na onwe ka a ghara ije ebe kpaba aṅụrị ga na njesi ya pụta ee emechaa ọ bụrụ eziokwu mgbe mkpabanya bụ aṅụrị ya na-etozi na-achọ ndị ọ bụ mụ na ha na-eto na-echo ndị ọ bụ mụ na ha ndị ọ bụ mụ na ha wee mfụ ha anyị bido e ọ dịghị e, ofele <laughs> oyi ji etu a ndị a na-ese onyonyo nji ji agwa ndị nọ n'otu ihe anyị na-eme ha bịa ka anyị zukọ mara ebe anyị na-eje onye adị na-eme nke iche onye a na-eme nke iche onye a na-eme nke iche a na-enwe nzukọ nwe ọgbakọ wee mara ebe nke gị na-eri mperi na onye a na-eri mperi onye ibe ya enye gị um, ndụmọdụ sị na etu ị ga-esi na ụzọ ị ga-esi na ụzọ ị ga-esi ya nwee ụzọ a na ebe anyị ga-ejekọta ọ bụrụ ya na nzukọ anyị bụ ọkachukwu si chọọ ya mgbe anyị nwere a na-enwe onye a na-akpọ onye nchịkọta produsa mgbe a onye anyị nwere bụ e, James Iroha of the blessed memory James Iroha wee onye ọkpọrụ ọ dịka Chukwu otinyere ya ngozi onye ahụ batakwa omebe ihe a gwara ya mee mebe mee nke nke tụrụ mmadụ n'anya ọ kwere na aghọta dee ọkpọkwa onye nke ọzọ etu a onye nke ọzọ etu a onye etu a ka anyị si wee jikọzie wee kwado ọ dị ka ebe a na-agba bọọlụ na ebe a na-agba e, tontom ebe a na-agba tontom na ifena na-ama egwuregwu onye rụzie ochekwaba onye golikipa ruo ochekwaba golikipa ọfụma onye na-agba um, na-agba bak onye na-agba nke azụ onye na-agba ma onye na-agba ọganihu onye na nke onye na nke jidesie ike onwe onye kwere ka ga-erie mperi etu a ka esi wee jikọọ ọnụ wee mara ofu ebe ka anyị na-eje wee megide mee ahụ one na one ahụ ahụ iri atọ na ụma bifo ọnwụ bịabazie bịa webe ndị ha were ebe 30 something years ka si nọ na ya bụ ife mgbe anụ na-eme ya nwere mkpọbi okwu maọbụ nsogbu unu na-enwebe dịka na unu jikọrọ ọnụ nghọtahie na-adịba anọkọta ibe onye ha aghọtaghị ibe mana anyị edozikwa na-eje anyị weru nta ọgụ ọgụ ahụ ịtọ na ụma eh, na-aga n'ihu ajikwa edoziela onwe anọkọta agbọ mmadụ ọbịa doziela anyị dozie na unu jikọ ọnụ n'ebe unu naijiria datara aka awụsị etu a na-eme e, a na-enwebe nghọtahie na-enwe ọgbata uche gbaa ndọkọta akpa anyị amafee ya e, maka na anyị amara na na ihe ha wetara ọgbata uhie ahụ bụ ịbịa kposa anyị ekposa anyị achọghị ikposa n'otego anyị nọkọbara ọnụ James Iroha ahụ ọ bụ onye ebe e, James Iroha bụ onye Itemnu Mm, item ọ dị na eh, eh, mba abịa eh, bende local government mm. green gori ọ bụ onye ebe ọ oh, ya bụ james roa ke maka kranus onye ebe kranus bụ onye onye bende mm. bende akwụkwọ bende local government akpenakwana akpena bụ onye mana ọzabaziri onye ket onye ket ka ọ bụ ya eket dị na eket eh, oh, dị na akwa ibom nke mhm. maka jegede eh, jegede bụ onye mbise n'Imo steeti n'Imo steeti ka ọ bụ nke mm. maka nati eh, nati bụ onye nwanne gị nwoke onye ụkana n'udi ebe a mm. nke a gosiri na unu afụgo na ndị Igbo jikọọ ọnụ na ọ na-ada egwu maka na abịanacha jegede ka o gburu ihe n'ihu iche na onye Yoruba mm. ifukwe na ndị Igbo jikọchara ọnụ ife a wee na-eme ife a wee na-aga mm. mana abịazie iwefu umeala James Iroha anọ bụ onye isi mm. bezie bụrụ nwa bọya izebi maka anyị ka ị na-akụ ụtara ya si ya ihe akụ gbukpe ịgbara na-akụ na-akụ na-akụ na-akụ eji ozi maka na ihe abụ nnukwute ife omimi ee na onye isi bịara bụrụ onye ọdụ ehe onye ọdụ bụrụ onye isi maka na onye fụrụgo ọgụ chief mm. Eh? Eh? gụ nwe obodo eh. ke maka ovleria ovleria wenye ebe ovi my dearly <laughs> ọsịwụzie ebe ịdali my husband <laughs> maka ọ bụrụ na ọ bụrụ na o rutere ebe a kịta anyị aka agbakwu ya ajụjụ ọnụ hmm? ụzọ ije ovleria bụ onye onye ngwa onye owere ka ọ bụ Ada anụ ya na ngwa onye akabọ onye akabọ ka ọ bụ ananị ya na chere um, um, um, afọ obodo a na ngwa ọ dị mma maka gboma gboma eh, boma bụ onye oguta Mm. Eh, ana afọ afụ ya ọ gawara n'ihu n'ihe ejije eh. Eh, ụbọchị mụ na ya fụrụ m tuo ya egbo ma one m ọ gasịrị ụfọdụ ndụkwara na-eso okwu n'oge ụfọdụ ekele dịrị chineke na unu ga n'iru ndị igbo ife a na-ekwu bụ ka anyị na-ejikọ ọnụ na ndị igbo jikọ ọnụ mee ife unu anụgwu ya ka o si wee kwuo na a na-abụrụ na ya enwe nghọtafe a na-enwe nghọtafe mana enwe nghọtafe si ghọta na o nwere ebe a na-eje edozi ya em ugbu a n'ihi oge oge adịrọzi o nwere ndụmọdụ bụ okwu ịchọrọ ịgwa ndị Igbo ma ndị chọrọ ịdị ka gị ma ndị chọrọ ịka gị ma ndị ka na-ene anya kafa dị ka gị ibe ga-ekwu bụ mmadụ asịra ka ya dị ka m ọ ka ọ karịa m maka na ọ bụrụ na etu m si mụta ịbụ big man na ọ bụrụ ndị ọcha ịbụ onye isi na onye isi m wedara onwe ya bụrụ bọị bọị ka m wee ka ya nye ka agwa ndị ọzọ si ha ị na-ekwu okwu ma a nke ịka m na ọ bụrụ ya aka gị achọrọ nke ka ịka m ma ọ bụrụ nwa ya akasị gị onye ọbụla na-amụ maka m ọbịa aga ya gosi ya ụzọ nsi wee too chukwu merie ebere ọkwado ụzọ ha soro ụzọ ha si wee too ọ ya ka n'ihe ọ na-eme nya ana m enye ha nkwado na-enyesi ha nkwado ike onye onye nsogbu ya bịa jụọ m ma zaa ya ụzọbe m oghe mee mkpọchi ihe anyị na-emezigoro n'ụbụ echere ngwa ahịa ihe anyị ji chịkọghị ndị na-agbara ọfụ ka o wee na-aga n'ihu na ọrụ anyị gachazie ụzọ echie anyị chọrọ ka omenala igbo anyị na asụsụ igbo anyị na aṅụrịga anya ji a na-eme n'ala igbo ka ọ na-aga n'ihu anyị chọọ ka o mechie na o mechie ọ bụrụ na nke ndị igbo agwụ na o nwere ya aha eji kwu maka anyị a ga akpọ ndị igbo asị na ihe eji mara ha a na agba mkpọkịtị na eme masquerade anaghị eti mmanwụ anaghị eme ihe aṅụrịga e, o nwere ihe ọzọ m kpafuru ha na m chọrọ ịjụta gị hmm. maka na oge ụfọdụ ndị mmadụ baa n'ejije ma ọ bụ iti egwu ọ sị na ya ya eje saa onu na mmiri ma ọ ma mewọta ya asa ya onu ma ọ na egwu ya si na mmiri ma ịbara otu nzuzo ma ọ bụ ike ekwensu ma ọ baa na winch tupu eruganda bụ ma mewata ya ka ege mụ na ma mewata ana m egwu mmiri mana ahụ nke m gwugide je m je fụ ma mewata agwụnughị m nọkata ofu ụbọchị fụ ma fụ fụnụrụ m ya bịa mgbe onye ọ bụ amamewata nwa amakwuda m ya bụ ya bụ onwe ha ebu natara ike were kpaa ike na chineke nyere unu ike baa ike chineke ka anyị ji alụ ụrọ ike ma m weta enweghị ihe karịrị chineke n'ụwa niile ma ha mụwa m weta abịa chọọ ịgba ya ejebere onwe ama agụkwu egwu ọ na nchọ ikwu ukwu eduru onu aka ebe ka ọ na onu were na-eme ka ọ na-apụtara kemgbe gosi nnọọ ya bụ ma wepụta ya bụ wepụta hichaa onu m ọpụta ha njezie tagide abụ tagide abụ lagide na studio nọgide nọgide nọgide ikekwe ofu ụbọchị a pịcha pịchata onu m ọbịa sị dọọ ma m eweta ajere m onu mgbọ mgbọ ya mgbo pepia isi ya pepia isi ka ka tedo ya ife ee eh? ee eh, eh, unu anụgo ọsị mgbọ mgbọ ndị ọzọ na-agwa ndị igbo bụ abiko n'ụlọ akpa m n'isi ka ije na fabiko bido kịta kụziwere ụmụaka anyị igbo asụsụ igbo ha biko na-agwa ha omenala anyị na-emegasị igbo na-emegasị anyị ji wee bụrụ igbo ha afụnalọ ihe na ifela dị na-eme ha na ha na-asụ igbo ifela dị na-eme ha na anyị na-eme omenala igbo ifela emenaba nọọ etu esi mụọ etu a ka anyị si dị nya biko ayo ka nna ayọfa ekwezina ka a sị na ihe gbasara ihere kpatara na ọ chọghị ịza onye igbo ị ga-abụrụ chukwu oke gị bụrụ onye oyibo ọ bụrụ na ọ chọrọ ka ị bụrụ onye onye ọcha oke ehibe ndị ọcha mana oke gị na igbo kenye gị na nnobi kenye gị na nsụka ịba kenye gị na ọgwụ kenye gị na oji riva n'ọlọ e, e, e, ịtọka asaa isikwa mhm. ịpụ ụmụ nze edu a ka o si gaa Eh, n'ebe ekele gị ịnọdụ na ya na-ekele chukwu na-enwe aṅụrị n'ebe a ka ekenye gị oke ebe a ka chukwu si m nọdụ ịnọdụ na ịnọsi ike gwa ụmụ ozi anọgwụ ebe a ka asị anyị nọdụ dịa ka ọ dị biko ana m ahịa ụnụ ka ọ bụrụ ahịhịa onye ọbụla na ifele na ọ na-asụ igbo onye ọbụla na ifele na na-eme omenala igbo si mebie ọ bụrụ ka anyị ya ka anyị ikwu ya ka dozigasị ya na ọ na-abụ ụbọchị na-aga a na-edozigasị na-eficha na-edozi wee na-efichapụta onwe anyị mma ka chineke mezie okwu eh, ndị igbo anyị ekene ugbu a kpakpando na-ekene unu anyị ga-anara ụlọ onye mụ na ya nọrọ bụ zebudaya Chike ọkpara nwa afọ igbo amụchara amụcha aa ah, o wee bụrụkwa onye nke gị onye nze ben ugochukwu ike okwu na-enye gị n'onu igbo kpọmkwem na ala igbo n'oge ọma kpakpando anyị na-ekene unu ndị igbo ndị na-ege ntị unu anụgwu ya imezina chineke nye gị onyinye onwe ife ịchọrọ ịrụ maọbụ ịchọrọ ime ịchọzie ka ụkwụ sie gị ike n'ala ịchọba ajọ mmụọ ya ejenata ike ọ jọgburu onwe ya ọ ịkpasu chineke iwe hmm? maka na ọtụtụ ndị niile kpara ike a na-anụ afa ha ịjụ afa ajụjụ fa agwa gị na onwere ebe ha ji enata ike be ajọ mmụọ manwụ nke a ụfọdụ na-emegheri emegheri kịta a na na-adị achọ ike ebe ike adọrọ onye nwe ike niile bụ chineke kere gị o degwa ife ya bụ ya bụ zebiya kọwakwuo ya kịta na onweghị ebe ya ji enata ike wee kpaa ike ife ruru iri afọ atọ na ụma ya na ndị otu ya kpara ike ime ndị mmadụ obi aṅụrị ya bụ jide onyinye chineke nyere gị were ya fee ya ka ị wee nweta ndụ n'ikpeazụ anyị na-ekene gị anyị ga-ewetakwere gị ife yiri nke a mgbe adịghị anya ee kịta unu ga-afụ akara ekwentị nke dị n'onyonyo onwe ife ị chọrọ ịjụta zebi ma ọ bụ na ị chọrọ ka ọ gbasara gị ozi maka ngwa ahịa gị ma ọ ife niile ndị a ịkpọtụ n'ekwentị ee bido ugbu a gaba ee ịfụ onye nze ben ịfụgo zebi ịfụkwanụ zebi ịfụgo onye nze ọmụma eh? bụ nwanze hmm? so otu a ka ọ dị unu kpọọ ka egosi ụwa ngwa afịa gị ọrụ aka gị ma eme gị ife ọbụla ị na-eme dị mma ịchọrọ ka ụwa mara na anya na onyonyo gbaa akara ndị a ụwa niile ga-afụ ya hmm? ewepụ na ife a na-eri n'anụ were eri n'anụ o wee bụrụ ife ekwuru ka e na-emenụ eji hmm? eh? mara igbo ọ na-aga kwadokwana ya ọkwụ ụzọ anyị nwere ndị na-eji agwa onwe anyị okwu enye onwe anyị aṅụrị na-akparịta ụlọ ekwela ka ọ dachara ahịa anyị ndị yoruba nwere ndị hausa nwere ndị afrịkan nwere ọfọsa anyị kwado na anyị bịanụ kwado anyị ntị na anụ ihe adịghị ha ka okpu ekene m unu ka ọdụ oge ọzọ gbasara ọzọ ka anyị chụọ na nchi hmm? ya